you afọ igbo anya nabatakwa ụnụ dịka unu mana ọ na-adị na mbụ n'oge ndị igbo n'oge ugwu mba na ihe onyonyo a ee adọrọ na m dịka dọrọ imetụ unu mma na nke taata ama m na ọtụtụ ihe anyị ji bịa bụ ihe ga-amasị unu ndị igbo anyị na-ekwukwo n'okwu si na ya na-agwa onye isi bụ na mmanụ adịghị n'ofe enweghị ka igbu onye isi na nnu adịghị n'ofe maka ọ ga-amata ee kpatara nna m ji wee na-ekwu okwu na-asị ihe a na-egosi nwata bụ ọnụ ara ada egosi nwata etu o amị ara maka na o si n'afọ mụrụ ya pụta mana ndị be anyị wee na-ekwukwa wee na-asị biko na gwakwana nwata na ihe nwata ji egwu egwu ọ bụ n'obi nne ya ka ọ dị ọ dịghị na agara nne ya igbobi igbo anyị nabata m gị n'oge ugwumba nke ụbọchị taata wee na-asị gị dobiko ebe ọ bụla ị nọ nọsara ahụ ọ bụrụ na ị na-ene anyị na NTA chanel 10 nke dị na Lagos anyị na-asị gị nnọọ ee eh, maka ndị gara mmemme natara mmemme ndị gara ekeresimesi ndị gara ọtụtụ dị ebe dị iche iche n'ala Igbo anyị na-asị ahịnze Chineke na anyị abatana ọ bụrụkwanụ na mm, o nwere onye ka nọ n'ala Igbo ugbu a ọ bụrụ mm, e e, e, mm, mm, na ọ natabeghị biko ka anyị mara ka anyị ga-atụrụ ya ụtọ ụgbọ maka na n'eziokwu eziokwu ikekwe ọ bụrụ na enwere ihe ji nwoke n'ebe ahụ ee gịnị ka m na-ekwu maka ya mbọchị ọzọ ka anyị ga atinye ọnụ ihe gbasara ọnụ ego ndị ụgbọala na-ebuni ma ọ bụrụ na o ruo oge ekeresimesi ndị be anyị ji anụ ụlọ mana n'ụbọchị taata ọ bụghị ebe ahụ ka anyị bịara ọ bụrụ na na azụ dịka m gwara unu n'izuụka gara aga anyị gara obodo abịrịba ọ bụrụ na a na azụ m ga-atọtu ya bụ ngịga maka na udo na ezuona ka ha hiri aja mana tupu nke a ka anyị gbarụta obere egwu igbo daalụ He fịa nwa ezigbo nwa okori na-asị gị ife abụ Ugwumba unu lelee Ugwumba Ugwumba pụrụ iche ndị Igbo anyị na-agwa unu unu lewe Ugwumba lelee n'Ugwumba ndị be anyị ka anyị na-ekiri Ugwumba ugwu maka anyị nọ ọwa ebe anyị nọ dị ihe a Ugwumba bụ Ugwumba gbanụ mbọ ka unu na-ekiri Ugwumba ihe eruola n'oge ndị Igbo na-elelenu Ugwumba Ugwumba Ugwumba ugwu a na-akwụ elu Igbo birikwa na Igbo cheregodi ka emechi Ugwumba Ugwumba m ayọ ụmụafọ Igbo niile ka soro m na-ekiri Ugwumba ndị Igbo na-enene Ugwumba Ugwumba bụ ebe a nọ jisi n'ike na-enene Ugwumba kwenu Igbo kwenu Igbo kwezuonu ebe a ka anyị rụchara awụsa ọwa ndị ewonu Ugwumba <laughs> ọ dị mma dịka m gwara unu n'izuụka gara aga chief david ọgba ogoe na nke mbụ na abịrịba onye ji bodex wee mara kpọrọ anyị wee sị ka anyị bịa hụ otu abịrịba dị ebe ahụ a na-akpọ small london e, ugwumba gara ebe ahụ anyị n'eziokwu na ha esina na small london wee banye na nnukwute london ya bụ big london maka gịnị na ọ bụrụ na iruo na abịrịba ọtụtụ ihe a na-achọ na n'obodo ndị ọzọ dị n'oke gịnị ka m na-ekwu anyị gara banye nwa amadi a bụ nwoke karaka nwoke zuru ihe jide mkpe mme enwere mmemme emere? mere gịnị ka a na-akpụ ya a na-akpụ ya ime uche gịnị bụ ime uche ime uche bụ mgbe ọ na-abụ oru eto asị na nwoke o tozuo na eh, ịnatụ obere ezumike nka ee eh, ka ọ ga-abụ e nwere eh, ehi gbapụrụ achọ ụmụ okorobịa amara na onye agha na okenye ọtụtụ afọ gara aga ka otu enyi m nwoke kpọrọ m gaa obodo Ihitubọ ma ebe ahụ ka m hụrụ ebe a na-eme ịwa akwa na mbụ o bụrụ na abụrụ na imechaa ya bụ ịwa akwa nke fọdụziri na ọ bụrụ na Jehova chebe gị ndụ ma gozie gị bụ ime nke a na-akpọ imuche imuche ahụ ihe kpụọ anyị gaa n'obodo Abịrịba anwesị ka anyị wepụtara ụnụ nke anyị ji nọ n'ụbọchị tata mmemme imuche nke Bodex Chief David Ogba ka anyị ga nọ na Chukwu Mmadụka mụwụ onye isi na ebe a na asụ afịa a na-akpọ koscharis group of companies oke mmụọ na aa ah, ah, of course dịka isi kwue na oke mmụọ hapụta ife na nkịtị nnukwute enyi m nwoke bụ ezigbota afọ onye Igbo ndị abịrịba ji anya isi na tọnụ um, afọ a na-akpọ 64 years ọgụ afọ ịtọ na ịnọ so wee zie m na e na-eme mmemme today esi m obodo a na-akpọ South Africa wee bata nje ahụ Chineke merụ m ebere akasụrụ ha ụgbọ igwe a wee landị a n'Owerri n'ụtụtụ a si Owerri bịawa ebe a ka m bịa nọnyere ya na ọhife a na-emewe kwa ụbọchị anọ ife kwesịrị ekwesị na nọ na-abanye age of retirement to really be a community leader bụ ife kwesịrị ka o mee maka na aha akaghị ụzọ azụ so ya kpata m ji bịara obodo a ana o juru m afọ na nnụ ebe a ka m wee so kwado ife a na-eme taa dị mma e, igbo anyị kwuru kwụsị na ọgaranya gara mba anụ juru akpa bụ ndị ọ na-enye nyere ya ya bụ na ọ bụ onye ọgụ aka kọtụrụ anyị etu bi um, na-esite mma agwa gị nke bụ eziokwu na devụ ụmụ onye atọ nụrụ m 58 years na December 24 ya dị 64 mma sị na m ụzọ fụ ụzọ buru m ụzọ kpata ego so ọnwụ nwafọ Igbo bụ ife ndị iwe na-akpọ a source of inspiration ndị anyị nekwadola anya ka anyị na-ekunite na-asị Chineke ụzọ onye akara na anyị aga ebe o jeluru na anyị ejelu ya Chineke wee mee ebere ife dozie mma anịmana na ọnwụ n'ime ife ọfụma ndebe anyị nwata kwa aka ya na ọgaranya erikọ ife so ọ nezie ya fụ na mụ nwata kwara aka m ọfụma mụ na ya nwe ọgaranya wee bido ọba ife anọ ya kpatara nje nọrọ ebe a ọnwụ nọ maka afọ mmasị na olugholu m ịnọ ebe a today mana otu Chineke si ife mụ na ya na-abụ nwere level anyị nọ na ana uh, ọ na-edi fere otu a na-eme today ma abịaghị ya ịma na ọ nnukwute minus and that's why nji nọ n'ebe a ọ dị mma e, nya ka emepere ebe a wee dugasịa ndị mmadụ ịma mgbe ụfọdụ a na-ekwu okwu a na-asị ndị Igbo ka akwanyere ụlọ wee bịa rụọ ya na imebe nne kedu ndụmọdụ ị nwere inye nwa afọ Igbo ndị ọzọ emekwa na enweghị otu dị a ụdị ihe na akụrụ onwe otu ọzọ anyị esikwe anyị niile ndị be anyị si na nna m ochie na-ekwu okwu si na na nwa mpi jere ipu mpi si nne mpi nna ya mpi ọnwụ na ebunupuo ịma na opuru na amaghị ụma anyị ma dịka ndị Igbo n'obodo anyị niile nọ n'ime akpọkọdolo a na-akpọ Naijiria ọtụtụ ndị afọ anyị n'anya ana afụghị anyị n'anya ahụ na anyị na-eme ife ọjọọ nọ na anyị na-arụsi ọrụ ike o nwere otu onye onye welitere isi a na-akpọ satana at a time si na ọnwụ na-ekpọkọta ndị mmadụ ka ha rụọ ọrụ ha ọrụ wee kpọta ndị Igbo mmadụ na-abụ wee na na ha mmadụ ise mmadụ mmadụ iri n'oge anyị ewe aka onye ruo afọ na agbamakwụkwọ na onye igbo ya ekulite bụrụ onye isi ndị lebọl aha nọ na kampụ nwee sị idifedo otu oife iji nye mmadụ otuto oife ijigwu mmadụ anya ọkụ na etinyela ụnụ na n'otisan kampụ na wụrụ lebọla ngụnwa wụọ rụpụtarihe ọrụ ike ịrụpụta na onwe gị wee wụrụ onye isi ndị lebọla aha mana instead of iji efu anyị n'anya ejiri ekpe anyị asị a na anyị na-adọmineti ndị mmadụ kedu ka anyị si adọmineti gị otu ọrụ ka ekere mụ na gị na-abụ ka anyị sụọ field na-ese 2 asụọ m nke m niile mgbe nwa asụọ nke m for one day esi na ndominetiri gị maka na alụsiri ọrụ ike oge elugo nwa afọ igbo ọbụla ya eji n'elu anya n'ụlọ ịbịa na anambra steeti ebe m si kịta ịbịafụ 7 miles square ebe nna akọ maka na mgbe ekwuchalụ mgbe a gbalụ anyị akụ ọnụ echigakwa park ebe esi echelụ nna m ochie sị na ọkụrụ ya egbute ya akwụ anazela ede eri awọrọ ya anyị nwe ebe anyị si jere eje na onye kụrụ ndị kụrụ opupe ahụ nwee ndị gbara ya nri obere mpe ife anyị na-eme today na anyị na-eji capital anyị jee na-develop other people community hapụzie sọsọ our weak ones in the village mụnwa so n'otu onye na-asị na oge ruo na ka anyị echenji n'elu anya n'ụlọ ife agwara kịta ụlọ chenji ka a na-eme ka anyị mekwuzie da chenji na ezigbote chenji ma anyị n'elu anya n'ụlọ maka na ọ na anyị kreti ọrụ n'ụlọ ohi akwụsị n'ụlọ ama akwụsị n'ụlọ ndị mmadụ kụrie ụtụtụ na enwibe a na-eme ọ dị nwatakịrị je a na-agbapụ na-achọ ebe ọzọ anya na-eduzi obosi ndị ọzọ oge ruo na ka nwa afọ igbo ọbụla ya eneru anya n'ụlọ onwe ife o nwere ya wenata ya n'ụlọ na-ana esi n'ụlọ adị mma wee dọrọpụ m adom surprise na Dave mere ife omere today ma o dozie ebe a ka m na-agafe maka bịbụrụ ebe a mbụ na-asị aa ah, ah, this is like a five star uh, restaurant or get together nnezie na Furu restaurant ndị nwaanyị dị ebe a na na-ama ebe m na na the correct place ka m na nye na na correct place so afọ juru m ime

m bụ Elanya Ọgba Ọnụọha ọ dị mma gịnị na-ekwu ebe a maka ike ụdị ekike ọhụụ mgbe niile ga-eji eke gịnị na-ekwuta taa wo mgbe a ga-ekele mpa anyị for ihe ọbụla o mere anyị education welfare among other things so anyị si ka anyị bịa ebe a taa bịa kelee ya So some of the things I put Reao motor, brand new vehicles, George, different types of clothing, suits, footwear, in show of appreciation for his efforts over the years. Yes. So ndị bịara ebe today will wives, daughters, cousins and other relatives. So I say ka anyị chief for his uh, contribution you know, towards our development over the years. Uh-huh. Eh, ị na-etolite etolite ofu ihe m ga-asị m ji aka wụ most importantly education m m ji masters degree ji bachelor's degree uh, na petroleum engineering so without that education the orum m ji now oga gaghị possible na mmekọrịta mmadụ anyị ụdị mmadụ uh, chief chief bụ hardworking man like um, ọ mmadụ mmadụ mmadụ na effort n'ihe ọbụla ọ na-eme ọkweghọtara hmm. so ọ very ambitious man and uh, ihe mere anyị ji say ka anyị bịa kelee ya zụtara ya ihe bụla anyị zụtara ya ma moto ma eh, ihe ọ ga-adụ onwe ndị gasị na achọrọ ka akwụ onye a na ndụ ka egosi ya uru ọ baara anyị exactly ihe anyị na-eme ebe a na-akpọ ya uche ime uche ihe ndị abịrịba na-akpọ ya ndị ọbụla chifu metụrụ ihe wa abịala some of them azụtarala ya moto and some other things like Fidelity Bank's uh, brand new Honda Accord and other family members and things like that. So just a show of our appreciation, you know, for the things he has done over the years. Okay. So I'm the very, very grateful and appreciative So I'm Chikeluno Ka. Eh? か。 bụ Pọl Mụkọcha nke na-agbasa oziọma Chineke na-egwu. abụ m onye abịrịba nwa afọ abịrịba be anyị ka nọ gọgọ ihe na-ekwu ebe a bụ na Chief David ọba nke na-akpọ Bodes ọ Ugena one of Ebiriba ọ ga-akpọ ya eriwe agwụ agwụ today taa ka ọ na-eme uche uche bụ ihe ndị ebe anyị na-akpọ ịkpọtọ mma traditional retirement ihe a bụ ụbọchị ncheta ihe ọma niile nwoke a megoro obodo anyị maka akwụkwọ nsọ gụkọ ngọzi gị n'otu n'otu ihe a ka anyị na-agụkọ ngọzi nwoke a nwetagoro ihe ọma nwoke a megoro ndị onye nyegoro aka ile anya gị enwe ihe na-emebe a ndị a bụ ndị ikwu ndị agbata obi ndị enyi ha zukọ ka a bịa chie ya ọchịchị inye ya onyinye pụrụ iche nke onye ji ya were bịa iji gosi otu obi dị ha dịka mmekọrịta mmadụ na ibe ya kedu onye nwa bụ nwa nye gị nwoke a bụ otu n'ime na ihe ndị oyibo na-akpọ pillars of Abịrịba ịma ọ mmadụ ka eji arụ ọrụ nwoke a bụ otu n'ime ndị chineke jigoro rụọ ọrụ n'obodo a obodo a bụrụ ihe ọ bụ ile anya gị mana na anya na-akpọ obodo anyị bụ small london mana ugbu a ọ ghọọla big london nwoke a bụ n'otu n'ime ndị megoro ya bụrụ ihe ọ bụ chineke ji ya na-arụ ọrụ pụrụ iche n'obodo a dabụrụ ebe a dị eme ịchọ ikele ogo gasị ahị anyị enachoken anyị ikwuribe so na ndị na anụ anyị anọ taa na ịbụ izupụ n'iche ime ndụ chief david oba borders ugen na 1 of ebriba ozugbo anyị anọkọtachabula ime ka taa na bụrụ ife nwe n'isi ime ka chineke rie otutu elu isi ya maka ifeọma dum anyị ji taa dasị ya ka nke ime dị mma meniga ihu maka traditionally ọ mma but taa bụ mgbe ọ ga-apụsị ife abịa eme ka ụmụ ụwa mara onye bụnụ bọdes ifeoma ya ga-abawanye akụ ya ga-abawanye ngozi chineke ka ga-apụsatụba ife elu isi ya anyị asị ya chief bodes ga-eri ikwu dị ime mma ụmụ chineke so onwe azụ ka ọ dị mma igbobi igbo daalụnụ ee eh, matanụ na ebe anyị nọ bụ n'abịrịba bụ ebe mm, chief david ọgba bodex kwanyega maka ime uche mana na-akọrọ unu na ebe unu na-enene abụ ihe bụ na ugwu mba bụ nke na-abịara unu n'izu ụka ọbụla na ọ bụrụ na o jiri ọkara gafee elekere anya asaa na eh, NTA Channel 10 Lagos ọ bụrụkwa na ị na na anyị mm, na African Magic African Magic Igbo ebe ahụ ka anyị nọ n'ọsọ ahụ mana ebe ị gara ahụ nke Torobịa TV ọ bụrụ na ị gaa na Ugwumba TV bụ nke dị na YouTube ọ bụrụ na ị gaa na YouTube eh, pịa Ugwumba TV ebe ahụ ka ị ga-enweta anyị ndị ọbụla n'ụwa gbaa gburugburu ndị Igbo niile ee eh, ihe ọma na-adị mma nọ na-ene n'Ugwumba ya mere ọ bụrụ na iru ebe ahụ ị ga-afụ ọtụtụ ihe nke anyị na-egosipụta mara na eziokwu ihe eziokwu ihe anyị bụ n'obi bụ ka anyị kwalite asụsụ na omenala Igbo anyị gịnị ka m na-ekwu maka ya eh, um, ịma na asị m na aka mma n'oyibo mana ọ bụrụ na i jiri eziokwu sụọ ya n'Igbo ka m ihe m ga-agwa gị ya bụ ịmụche dịka anyị ghọtara bụ mgbe e, a na-eji aja nwoke ike e, otu ndị egwu na-akụ onye na-enye anyị bụ onye anyị na-enye ya mere ndị niile o nyere na-abịa mbọsị ahụ kọrịa etu e, obi dị ha ọ bụrụkwanụ ndị nwere ike mmadụ nwekwana ike si na etu a ka mmadụ si amata etu ụbọchị ọnwụ ya ga-adị ya bụ ịkpọ mmadụ na ndụ ma ọ bụrụ ndị nke ebe m si bịa igbobi ka anyị na-achụnụ na abịrịba ka anyị hụrụ ya bụ ihe oke nwa amadi a mere a ga na-achịtakwa ọzọ ibuchi m ibuchi ibuchi anya m ji ahụ ụzọ aga m abachi ụzọ nwoke obiọma olileanya ndị ndị nsọ ya nwụrụ ọkụ ma ihere ọkụ ọ gịnị ka m ga-eji tụọrọ gozuoro gị aga m akpụ isi ala nye ga ezigbo ibuchi m Opurobios Igwe nga dẹ̀ ṣàánú. Yeah, yeah, yeah. Chief Emmanuel Ogu is here, ladies and gentlemen. Wadiela himself, the former minister. In charge of research of Unity Bank and the wife, ladies and gentlemen. Chief Cap. Thank you, thank you very much. Now I'm gonna two hundred thousand. Bubble up, I'm gonna get to you, baby. This

The service that is going to be rendered to the community from now henceforth is a different type of service. Yes. We don't expect him to carry go and knife anymore. Even though knowing him very well, I don't think he will agree not to carry a at knife. if you look at where we are here today, you will agree with me that we has done well. And if you are are not too busy. I think we should put our hands together for this great man. I am personally proud of you. Excuse me. And thank God for your life and thank God for what you have done with you in Africa and for you and for all our people. Not too long ago, exactly about two years ago, we are looking for somebody who has credibility, somebody who was not looking for food to eat, somebody who we will send to represent us in Abuja, who will go to Abuja and get what our due is from Abuja, not somebody who will go and begin to see how he can fill his pocket. And we are all searching the whole of Aganoth. And it pleased God to bring him to us in our great political party, Abga. So we gave him the ticket and he flew the flag and I'm sure of us are witnesses to the fact that he won an election. Yes, he won, he won. Unfortunately, we are still in a system. season where things are not done well. And that victory was stolen. But being a great man that he is, he refused to succumb. He fought it all the way to the court of appeal and got that election on nullified. Everyone was ordered for the 5th of March, I believe, And I have no doubt that he also won that election. Yes. yes. And somehow, the people that steal have not stopped stealing. So they stole again. And being an intelligent man, Congratulations. He did take up an advert in the papers. And he said that there must be an end to litigation. So I'm going to this topic so that we, you know we are also talking about the peaceful man. He could have continued fighting. But he said there, would, there must be an end to litigation. And he refused to go to the tribunal anymore. The interesting thing is that two years is gone already. And we have just about two years left. And you know, if God has proposed something for you, it must come to pass. Amen. know now that God has proposed that voters to be our senators. Yeah. If it didn't happen in 2015, it's because God wants him to wait a little bit. Yes. And because God wants him to wait, he will wait. Because we all know that God's time is the best. I have no doubt that in 2019, it will be the right time that God has appointed And I'm using this opportunity to campaign in advance that in 2019, whether he likes it or not, that he will go to that place that God has proposed for him. Ladies and gentlemen, today is Golden Day, and that's why I'm talking about him. He's successful in business. He's a successful family man. Those of you that know him, know that he had to abide by that injunction of the Bible that says, go and multiply, right? Yes. <laughs> I don't know if you have one. He has several children. It doesn't count them. okay, he has admitted And we thank God for you today. We pray that God will continue to bless you. We pray that this is the beginning. Because you ain't seen nothing yet, like the Americans will say. Yes, I can see a phantom here. I haven't seen a private jet. It's going to come the next time we are going to meet them. Ah, already had the helipad, kind of, yeah? We are going to get the Sikorsky. We'll be landing here. Oh, the thing is, ladies and gentlemen, I would like you to join me and pray that 2017 that we are about to enter will be a fantastic year for all of us. Yes. Nobody will be sick. Sickness and disease will be far away from us. God will give us all minutes of life in a study of his session. And we know that in challenges, some people prosper. We will prosper in 2017 and beyond. Distinguished ladies and gentlemen, let me thank you once again for coming. And thank you for joining us to honor Codex. In your own time, God will also bring people to honor you. Thank you very much and God bless you.

kalụ kalụ ugbu nke anọ ị na-achọ oke na abụrụba ndewo nnu oke ihe adị apụta mgbe ka ihe kpụpụtara onye eze dịka ọ maka na oke ihe mere ụbọchị taa n'ala abụrịba onwe ebe mmadụ na-eme zuo, enye ya ikike ka ọ laa ezumike nka ezumike a wụ ọ ga-esokwa na-arụ ọrụ n'obodo ọ bụrụ na ihe banye bata n'obodo ọ gaghị esokwa bịa mewe ya onwezi ụmụaka ga-emewezi ya onye anyị bịara na nke ya taa etozuola oke ebe e nyere ya ikike eme e ritaya ihe emenyere ikike ka ọ bụrụ na ọ ezumike nka n'obodo Abịrịba ihe ọ nọzi ugbo ọ batago o werela ofe ụkwụ bata n'ebe ndị okenye nọ na abịa n'ebe ndị okenye na-anọ na-abụrụ ebe ọ batazi ebe onye maka na-ekere ha oke na ndị dum na uke ha wụ na age grade ihe bekee na-akpọ age grade na uke ha ọha nwa na-abatazi na obu ugbu a na obu ndị ichie ọhịa ihe a na-eme mmemme a na-eme bụ o sila n'ebe ụmụaka nọ ọ chịala ụmụaka chịa ndị ọbụla nọ n'uke ọ tozuola oke ịbata n'obu ndị ichie bịa bidokwa ebe ahụ nwa akwọ ọrụ obodo oke a ọ bụ a na-etozu ya n'afọ ka na ya n'ihe mmadụ mepụtara a na ya n'afọ nke mbụ nke abụọ etozu okwe ya n'ihe mmadụ mepụtara maka e, ilecha anya ọwụwa ọtụtụ ndị mmadụ ka a bịara ụtọ anyị ma bịara ha buru ibu na-eme ya n'uke ha uke ha ruru 500 na-eme ya ugbu a mana anya na-aga ebe ọbụla ndị eze a na-apụta n'ebe ọbụla ọ ga-enwerịrị ihe ị na-eme n'obodo ga-eme ka ndị eze bịara gị ihe ndị ọzọ ga-abịa bete ndị eze a na-apụta n'ikike like e, e, ka esi kwuo ise na oke mmadụ pụtara ihe njikwana e pụta awụghị na anyị chọrọ nne pụta anyị pụta maka na onye a nọchiri anyị ihe n'oke mmadụ n'obodo anyị ọkwa na-emekwa oke ndị mmadụ ji bịara ya akwa eh, na-abịa afọ dịka a na-abanye n'afọ 2017 ndụmọdụ anyị na-enye ha wụ ụnyaahụla nwanne ya ha cheta ebe ha si mgbe ọbụla n'ihe ụlọ ha na-eme maka ma ha echetara enweghị ga chetara ha onye metụkwa ebe ụlọ na-eme ya cheta ka akụrụ ụlọ nke a nwanne anyị nwoke na-emebe awa akụrụ ụlọ ọ bụrụ na mbụ ịkpacha akụ gị rute n'ụlọ onwe onye ma gịnị ịmala nnọọ ihe ọjọọ mere ọ ya wụ nke mbụ nke ma abụọ wụ ha cheta na ha wụ ndị Igbo maka ndị Igbo atala ahụhụ n'obodo a a na-akpọ Naijiria ugbu a ụdị ihe anyị chọrọ bụ ka njikọta aka zọpụta ndị Igbo n'ala Naijiria ọ ya ihe anyị na-asị ka onye ọla cheta aka ruo ụlọ ka anyị hụrụkwa nwanne biko jiri asụsụ kene imela oke ndị ikom nwa niile m na-eji kpasagbu ifeduma m ma asụghị ha abịrịba maka ọ na-abịrịba bụ ibe anyị nọ ana m daasị ahị ịnachokin ahị ịnachokin ahị ebrụba ahị ebrụba ịlọma ndu omebe abụ ebrụba agwụla ka unu emela unu ndị bịa abịa ọkpa unu ji bịa bụkwa ọkpa unu ji ala njuju anaghị ajụ unu ọkụ anaghị akụ unu unu anaghị akpọ ụkwụ ya dịkwara igbo mma ya dịkwara naijiria mma ndewo nnọọ maka ụmụafọ igbo ụmụafọ abịa nọ na Lagos ebe anyị si bịa asị na biko kedu okwu ndụmọdụ ma okwu pụrụ iche na-atụpụrụ ha n'afọ a na-abanye 2017 well ema um, na afọ 2016 bụ afọ siri ike ọ afọ e nwere ihe a na-akpọ recession um, mana m na-agwa ụmụ Igbo na onye ọ na um, eluzukwala hope maka riseshọn n'etiti riseshọn ka ndị mmadụ na-eji emekwa nke ọma onye ọbụla nwere ihe ọ chọrọ ime ya nwe ya ugbu a ọ bụrụ na ị gaa n'ahịa ọ bụ eziokwu na ihe dum na-agala ọnụ ma ị ga-ahụkwa ụmụ ihe ndị ha na-enwe ndị na-azụ ha maka ha ego adịghị eji azụ ya so ụfọdụ ha agbadatala ihe dịka haus rent ihe dịka ihe eji eme ihe biznes so ugbu a ka ndị mmadụ kwesịrị ibido biznes ha adị m na ha ga-eme nke ọma onye ọ na-eluzula hope maka na e nwere recession maka na ime recession ka ndị mmadụ ji eme ọtụtụ mgbe a na-ekwu okwu akụrụ ụlọ anyị abatala na abịrịba wee fụ ya bụ ihe bụ akụrụ ụlọ ebiko ji na ohere agwado ụmụ afọ Igbo maka na Naijiria enwe neto dị ugbu a ndụmọdụ maka ya bụkwa oh, ịma na ndị Igbo ndị na-erute ụlọ um, otu abodex nwere nke a ebe a o nwekwara ebe obi eh, o nwee ndị obodo ndị ọzọ ha mezie ebe ha bi na legos ha ga-echeta ụlọ so ihe gbasara akụrụ ụlọ wụ, eh, ihe ndị Igbo ji eme ọnụ nwata na kpatara ego n'ebe obi ga-ebu ụzọ tie egodi ihe n'ala nne ya so onye ọbụla nne ya na-eme ya awụ ezigbo onye oyibo ṅụjuru mmiri ara afọ so onye ọbụla na-akpatara ego ga na-alọta ụlọ na-etinye anya n'ihe gbasara ụlọ na-akọntribiut ịhụ na enwere eh, udo na eh, ọganihu n'obodo ha ji bịa ndewo mm. I'm barrister Ndubisi Kalu Abai. Uh, I came in the um, company of Abba Sports Club 1926, Abba. nke ndị Aba Yes. Ọ dị mma gịnị na-ekwu ebe a ga eke ekwu na site na abịa ebe a. Well, um, Chief uh, David uh, Ọnụaha na-eme ime uche and that means he's retiring from committee service. And uh, what he requires is both that. Okay, okay. Uh, ihe ọ rekwa ihe o mere uh, entail bụ that na ọ na-ala ezumike nka from ime ihe community na-achọ from demands on him. by the community o mezuole ọ ga-eke izumike nka ọ ga-awụzi ọchọ enwere ihe a na-eme ya pụta ya mere ha voluntarily ọwụ nke na-eyiri eyiri ọ na ọ ga-emerịrị ya ọ na ọ chọrọ ime ya e, e, igbo kwuru okwu si na ọgaranya gara mba anụ juru akpa bụ ndị o nyere nyere ya ọ bụ otu ofu onye n'ime unu ka ọ bụ na ihe ọ na-eme na-amasị unu unu ji bịa mba ihe ọ na-eme anyị na ihe ọ na-eme na-amasị anyị even anyị nwa na-etorube ọ fọrọ anyị nwa 4 years ime ihe o mere taa anyị na-eṅomi ya anyị na-ele anya ka anyị mụta ihe na anyị otu o si bie ịma ọwụ otu ụwa siri kwuo mmadụ si bie wee otu ọwụ ọ otu chukwu si kwuo ọdụtụ chukwu si kwuo ga-egosi otu o si bịa anyị n'ahụ otu anyị si ghọta ndụ ya so anyị na-asị ka chukwu nyere anyị amara ihe amamihe ka anyị nwere ike ịmata otu anyị ga-esi bie nke anyị ka anyị nwere ike ime karịa otu o si mee ọ gbalịala aha m bụ eze uche anyị si dị mba ọkpọte mba na igbere eze ndị Igbo na Ikeja ọmụa bụ vice president association of ndị eze Igbo n'ụzọ ije in the whole diaspora ọ dị mma a sị na anwa adagba ose ike n'anya oke mmadụ ịpụta n'ehihie n'uju a nwetara ihe mere gịnị ka owuwe ebe a gịnị na-ekwu ebe a taa ntozu oke a na-etozu na ime ya bụ ilu ọ bụ n'afọ ọ bụ mmadụ gwara ihe mmadụ mepụtara ọ bụ na ọnọdụ mmadụ n'obodo ọ bụ n'afọ amụọ gị itowe itoruo oge iru oke ịbanye oke wụ age grade ga retire the same day ha retire na ogo ndị ichie ndị na-agaghị atụ achị ndị ga na-eme ka udo na eziokwu na udo dị n'obodo ọ ka esi eme ya naghị eme ya na ịkpatara ego mana ịkpataghị ego taa ndị onye ukwu ga-eme nke ya onye nta eme nke ya a ga-akwara onye ukwu na-akwara onye nta okwu otu ụtabadị otu ike gị si dị otu esi rụọ ọrụ gị otu esi gba ọsọ gị ihe a dị ka ili mmadụ mmadụ ili onwe ya na ndụ ka ịma ka gị ga-esi adị mgbe ị ga-anwụ ọ ya bụ omenala ahụ ime uche ahụ onye mechaa ya ọ banyezi ekele unu emeghị ka ọ ga-adịrị niile mma n'aha Jizọs Kraịst bụ onye nwaanyị anyị E ya jisie ike ọ retaya o mechaa ime ochie a ọ marakwa na ọrụ agwụbe ọrụ ka dịkwa ọrụ ọma ọwụghị ọrụ ọjọọ chineke ga-agọzi agọzi dị n'aha jizọs ihe na-eme bụ na abịrịba nwee omenala ha na-eme Eh, ma na anyị nwee age grade system age grade system aha bụ ihe na-enye aka emepe obodo abịrịba ọ na-ebido na mgbe ee eh, eh, ụmụaka bịara of age ha bịa aza aha kọmuniti enye ha aha ha ga-aza ha zachaa aha ha ga na-agbalị na-agba mbọ ka ha na-arụ arụ obodo ozi ma ile anyị hụ na ụlọ ọgwụ anyị nwe na abịrịba ndị age grade rụrụ ya post office anyị nwe ndị age grade rụrụ ya anoda high school ndị age grade rụrụ ya ekwe na high school ndị age grade rụrụ ya onweghị anyị nwe na abịrịba gọọmenti rụrụ ama ma gọọmenti na ha na-ekwezi maka ihe ahụ ha na-agbakọta anya azụ so ọ ihe bara uru so um, ịbịa zacha a, abịa ruo mgbe unu ga-agwa mma unu zara mma unu ahụ na-aghọzie the soldiers of the community na-edifend the community ma ọ bụrụ oge mgbe aha na-alụ agha unu abịazie gwa mmanụ mee rejoice mee celebrate na unu anwụghị mgbe ahụ nobodo the soldiers of the community den um, ọ ga-eruzi mgbe unu ga-abịa bịazie eme uche mgbe ahụ unu gwachara ma unu abụrụzie ndị elda na-eme advice unu bịazie ime uche nke anyị na-eme ugbu a unu apụziela completely nọrọzie as elder statesman another age grade dey take here ewerezie ọnọdụ ọ ya bụ ihe anyị na-eme ugbu a ya wụrụ ị na-anakwa ezumike nka eh, well aga m akpọ ana m alakụbebu m ozumike nka maka aka mbụ bụ young man erube m ịlakwu ezumike nka kama oge ruo mgbe age grade ga-apụ hmm. ha ga-apụrịrị age grade ọzọ ewere ọnọdụ ọ ya wụ anyị na-eme so ọ bụghị ịlakwa ebumnka nka ọ inye efe dịka omenala jide ka ndị ọzọ gbalịtụgote anyị gbalịrị anyị nwa na-emezi ihe advice na-arụkwa ihe anyị kwesịrị ịrụ ọ dị maka ihe mere iji mee nke pụrụ iche maka anyị mara na mgbe anyị gbara n'obodo ọtụtụ ndị mmadụ na-eme e, ọdịdị ka nke a pụrụ iche gịnị pụtara ịma na nwụ ọgaranya ihe ọgaranya ga-apụ n'iche ọnụ onye ha ihe ya hụ otu ahụ ọkwa ya Eh, bọdeks adị adịghị abụọ bodex bụ sọsọ ofu onye ọkwana mụnwa bụ bodex ihe bọdeks na-apụ iche ọ ihe mere nke m ji pụ iche ndị be anyị si na ọgaranya gara mba anụ juru akpa ndị ọ na-enyebu eh, iji wee kpọkọta ndị anyị netata ọ dị mma e nwere ndị na-enene anyị eh, ikekwe ndị obodo ha dị emu ụdị ihe ndị bụ unu na-emeta dịka ikwuru eji na-emepe obodo mepee abịrịba nke bụ na gọọmenti dịgharịziri unu anya na arụcha na ihe kwesịrị egwu hmm. na-agụ unu small London ah, ọ dị mma ekedu ndụmọdụ nye ndị na-ele n'anyị tata ọ kachasị n'ebe ọ gbasara akụ ruo unu ka akụ ndị Igbo ihe m na-agwa ndị na-elele anyị ugbu a bụ ha kwesịrị ịbịa mepee obodo anyị wu ala Igbo ịbịa nwechaa ego gị ga-arụ ya n'obodo ndị ọzọ ogo ahụ furu efu icheta ihe mere mgbe a gbara ọsọ biafra ndị enweghị ihe amụ ebe ọzọ ha nwe ha gbafuchara ọsọ dọtụ nke dị n'ụlọ bụ nke nọ n'ụlọ so onye kpata ego ya lọta n'ala igbo bịa mepee obodo anyị ọwụwa anyị ga-arụcha mepecha obodo ndị ọzọ obodo anyị agbọtọrọ kwụta ọgbọtọrọ. ọ gbọtọrọ so ọ ya wụ ndụmọdụ m na-enye ha den m na-agwakwa ndị ọchịchị anyị ka ha kpagharịa agwa n'ihi na ọ agwa ha na-akpa na-eme ndị anyị na-eji aga obodo ọzọ aga na-arụ ọrụ n'ihi na mgbe ị na-achị ọchịchị enweghị good sekuriti. ụzọ adịghị mma mgbe onweghị ebe ihe dịga otu ga-eme ka ndụ na-atọ ụtọ ndị mmadụ agbara na gawa ebe ha ga-enweta ihe ndị ahụ kpata ịbịa dozie obodo ndị mmadụ alọtana so ọ ya bụ ihe m ga-agwa ndị anyị o nweghị ihe yiri ka anyị mepee obodo anyị ala igbo ka ala igbo dị mma ihe dum anyị na-eme ebe ọzọ ka anyị bịa na-eme ya n'ala igbo mụ nwee setele egzampụ nke a ka wụ ka amara na ihe dị mma na-abịa nke ka nke a ga-abịakwa aga emekwa ya n'ala igbo eh, ọ bụghị na ị na-anakwu anakwu kedu ihe ọzọ a na-atụ anya n'aka gị na mmechi tupu anyị hapụ oge kedu ihe ọzọ a na-atụ anya n'aka gị ihe ọzọ a na-atụ anya n'aka m ihe ndị mara mma ihe ihe anyị ji mara bodex anọgide o na-esi eme echeta ofu aga m agbachaghị ya na bikos ụmụ otu chineke na-eji agwa ozi ihe ala m ozi mee m uvuo nke a anyị rụrụ arụ ebe a ọ just 45 eh, days ago ka chineke jiri m ozi na m nọ ya ha ebughị m ya n'obi lọta Lagos mgbe m na-abịa asị m ka m bịa leta ụlọ m ma ụlọ m ọ dịkwa mma ime uche a den mgbe m na-ehi ụra m sị mba na ebe a ga-aba ndị mmadụ ga-abịa ebe ahụ ụlọ m dị ebe a maka otu ala abịrịba dị dị o mere ugwu ugwu like this m sị na onwe ebe ga-aba ndị mmadụ ebe a na m nwere na ahụ taa ka m bịa n'ebe a mee ya ka m mara na bodex emeela uche ị hụla ya na ya so just five days ago ka ejiri m ojii ahụ so aga m anụ ugbu a agwaghị ihe chineke ga-eji m egen next year mee ozibeghị m ọrịa ga-awụzi na m na-egbu amụma anyị abụrụzi amụma ụgha ma m gwarụ something thank you <laughs> abụ m right honorable osi prestige ọ m na-anọchi anya ndị aba north aba south federal constituency eh, national assembly gịnị kpụtara ichie dịka mmemme n'ebe a nna anyị ukwu Bodex ndị eme uche uche ma ọ na-eme bụrụ ife ọ na-eme mmadụ torula ebreba, ikwuru ibe ndị enyi ndị nwanne abịa nọrị ya afọ ome uche ya ọhụụ romarima ife mkpebịa um, ihe ọ Bodex mere ọ ihe nwafọ igbo ọbụla kwesịrị ịṅomi igbo ọbụla kwesịrị ịṅomi ya ịbịata ebe a gaela n'obodo gị metụ ihe dị taa n'ihi na ụmụafọ igbo ihe a na-ewu n'obodo ndị ọzọ ịga Lagos ọ ụmụafọ igbo nwe ya gaa ga Abuja ọ ụmụafọ igbo nwe gaa ga Kano ebe ọbụla ị gara n'obodo Naijiria ọ ụmụ igbo nwe ya arịrịọ m narị ha wụ ha gaa n'obodo ha ha emetụ ọdụ ihe Bodex ọ na-akwụkwa m agụ Chineke nyekwa m ọdụ ihe o nyere Bodex ị ga-ahụkwa mgbe adịghị anya ịbịakwa ebe a ị ga-anwụ ihe dị iche a ga-asị na prestiji nọndra bụ prestiji mere ihe a ị ga-asịkwa na m gwara gị agwa biko ana m na-ekele ozugbo mmadụ das ozugbo ndị nọ ndị elesa nọ telivishọn a das unu ka das ta chineke nyere unu eka ta ile a afọ ọhụrụ a gasịrị ta ọ dịrị ozugbo anyị mma mana ya ntakịrị n'omenala anyị ile anyị asị na ebiala abịrịba kemgbe wik otu otu wik gara aga gaa hụ otu obodo a na-eme eh, ha ruru about 300 people that are retiring that belong to one age grade of which he is one of them eh, ọ ya mee ọ ihe ọ na-eme ụbọchị taa ọkwa na ihe inye Chineke kele na ọ dị ndụ is a very big event in Abraba culture and tradition. It is something that the last stage of what one can do traditionally. He has retired traditionally in anything that concerns the com mm, so ihe o mere ugbu a bụ uh, ozi izu ike ekewe uh, ozi ọha eh? agaghị ekenyekwe because o toola ọgwụ sị ma ọ chọrọ because o meele ha na-eme eme na kọmuniti akpa ekpere m na-ekpe bụ isi chineke ya onye bido ọrụ ọma ebe bọdex nọ ka ọrụrụ gawa n'ihu ka chineke nyekwuo ya ndụ n'elu ndụ nye ya amamihe elu amamihe nyekwuo ya akụ na ụba ọ ga-eji oleta onwe ya oleta ndị ọzọ ka Chineke duo ya na isi ike na ọṅụ ka o nwere ike nọ tukwuo na-agbaziri ndị ọzọ ọ kachasị ụmụaka na-etolise etolise ya bụ ekpere m n'isi ya ya dịkwara unu na mma thank you very much ịma na ọ bụrụ na ata agbụpụ ọnụ n'oge mgbupụ eruo na nso ya mere ọ bụrụ na o ruo na mgbe ahụ anyị ga-eji pịachi ọnọdụ a nwa na-asị do biko ọ bụrụ na a nwere nke anyị metara ọfụma gwa anyị ọ bụkwana na e nke anyị na-emeta ọfụma biko gwakwa anyị ka ọ ga-abụ na anyị na-eme ya bụ ihe ọ na-ahazi ọfụma maka na ugwumba bụ ugwumba izu ụka na-abịa abịa ka m na-ekwu ụnụ nkwa na anyị ga na azụ dọkịta Patrik Ifeanyị Chukwuba kpọ anyị gaa na Nnewi bụ ebe anyị nwetara ọtụtụ ihe dị iche iche dobi ka ọ bụrụ na ụka na-abịa abịa ruo anyị ga-egosi unu ụfọdụ n'ime ihe ndị emere ebe ahụ maka na ihe mere ka nkụ nwee na-asị ee biko ka ihe ọma mere onye mere ibi ya mụ ọbụ Mike aha ndị ihe ndị nọnyere anyị n'ụbọchị tata nakwa ezigbo ọyị nwoke ezigbote nna m ukwu maazị Uche Ogbuagụ ambasadọ ala masị gị daalụ na nke ị mere dagharụkwa maka afọ 2007 jehova ga eji ngwa ngwaọrụ ime ọtụtụ ihe dị iche iche ee eh, n'ebe ugwu mbanụ mgbobi nwe anụmasị unu ka ọ dị n'izu ụka ọzọ site na mara chineke ka emesịa